Kristi emerigo (Laudate in Kristi emerigo, Kristi na-achị, Kristi bụ eze. tobenu dinwenu mba niile, mmadụ niile tobe dinwenu maka na o gosiri ebere ya n'ebe anyị nọ. Eziokwu nke Dịịrịnụ Ga-adị Ọkpụ. Otuto dịịrị Nna na Nwa na Mmụọ Nsọ. Otu ọ dị n'izizi na kịta na-ekpo niile n'ụwa ebighị ebi. Kristi emerigo, Kristi na-achị, Kristi bụ Eze. Now let me sing it. Kristi emerigo, Kristi na-achị, Kristi bụ eze. Tobenụ dị n'ụba niile, mmadụ niile tobe dị maka na o gosiri ebere ya n'ebe anyị nọ. eziokwu nke dị wenu ga-adị ọkpụ otito dịrị nna na nwa na mmụọ nsọ otu ọ dị n'izizi na kita na-ekpo niile n'ụwa ebi ebi kristi emerigo kristi na chi Christi Bueze. I'll sing it again. Christi Amerigo, Christina Chi, Christi Bueze. Tobenu di wenu bani tobe dị nwenu maka na o gosiri ebere ya n'ebe anyị nọ. Eziokwu nke dị nwenu ga-adị ọkpụ. Otito dịrị nna na nwa na mmụọ nsọ. Otu ọ dị n'izizi na kita na ekpo niile n'ụwa.